AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Chineke gọziri ị ọzọ n'ụbọchị taa n'ezie ama m na udo nke Chineke na-achị n'ime obi gị ama m na amara ya dịrị gị n'ezinụlọ gị na-etufughị mgbe ka anyị malite n'isiokwu nke ụbọchị taa nke si ọ bụrụ otu a echegbula onwe gị ọ bụrụ otu a echegbula onwe gị n'ụbọchị gara aga anyị tụgharịrị isiokwu nke si ndụ ọ karịghị ihe ndị a anyị wee gụọ n'akwụkwọ onye ozi dị ka Matiu isi isii na amaokwu nke iri abụọ na ise ebe e mere ka anyị mata na o kwesịghị ka anyị chegbuo onwe anyị ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ ihe anyị ga-eyi na ndụ karịrị ihe ndị a niile na onye ọ bụla dị ndụ gbara mgbọrọgwụ n'ime Chineke ga-enwetazụ ihe ndị a ya mere n'ụbọchị taa isiokwu anyị ji wee bụrụ ọ bụrụ otu a echegbula onwe gị nna asị ọ bụrụ na ị kwere n'ihe ndị a anyị na-atụgharị uche n'ime ha nke akwụkwọ nsọ bụ naanị onye nduzi ụzọ anyị ọ bụrụ na ị kwere otu a echegbula n'onwe gị gị nwanne m nwoke ọ bụrụ na ị kwere otu a echegbula onwe gị nwanne m nwaanyị ọ bụrụ na ị kwere otu a echegbula onwe gị ezi enyi m n'ihi na anyị nwere chi nke na-adị ndụ ebighị ebi onye maara mkpa anyị niile anyị laghachi n'akwụkwọ Matiu isi isii amaokwu nke iri atọ na otu akwụkwọ onye ozi dịka Matiu isi isii amaokwu nke iri atọ na otu ọ sị ya mere unu echegbula onwe unu sị gịnị ka anyị ga-eri ma ọ bụ gịnị ka anyị ga-aṅụ ma ọ bụ gịnị ka anyị ga-eji gbokwasị anyị ile anya ga-ahụ na ihe na-akpali ụdị echiche ndị a n'ime anyị echiche ndị nke a na-egbu egbu bụ iji oke ngwa ejighị akpịrị anyị aka arịọghị Chineke ka onye anyị ihe nke pụrụ izuru anyị ụbọchị niile ihe anyị hụrụ onye a yiri n'ụbọchị taa ga-adị anyị mma iyi echi ihe ọbụla anyị nwere apụghị iju anyị afọ ọ bụ ya na-akpata ihe ndị a ọzọ bụrụ mgbe a bịara kụnyewara anyị ụdị ụka a na-akụnyere anyị ime ka anyị mata na ọ dịghị ihe anyị ruru n'afọ ole na ole a hụrụ na anyị na-agbalị mgbalị ọ ihe si n'ime ya pụta emewo m ka anyị mata ezi enyi m si na onye iro a na-ekwu okwu ya pụrụ iji ndị gị na ha dị na mma bịa ịma gị mgba n'ụzọ dị otu a mgbe ha bịara na-ekwu okwu ndị a nke ị chere ga-eme ka ị ghara ịbụ ihe ị kwesịrị ịbụ gịnị ọzọ bụ ihe na-abata gị n'obi ọ bụ gịnị ka m ga-eme ọ bụ gịnị ka m ga-eme ụwa ọ bụ ọkacha m njọ m bịara nke m iche ọ bụ otu esi kee ha ka esi kee m na amamihe onye a ọ karịrị m o nwere ike mgbalị karịa m mgbe ị na-ajụ onwe gị ajụjụ ndị a ọ gaara kachasị mma ma ọ bụrụ na ị baa n'ebe nzuzo gị jụọ Chineke ajụjụ ndị a cheta na ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị ndị a bụ otu anyị si abịaru Chineke nso otu anyị si anata ozi n'aka Chineke na-eme ka anyị matasị mgbe ọ bụla anyị na-ebi ndụ dị ka ụmụ nke Chineke anyị na Chineke enweghị mmekọrịta ịmaghị Chineke dị ka ihe ọ bụ nye gị n'ezie ịdị anya mgbe ihe ndị a dum na-eme ọ ga na-akwụ gị akwụ ị pụghị ịghọta Chineke karịa mgbe Chineke kpughere gị onwe ya ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ihi na ọ bụrụ na ị bịa Chineke nso ihe ndị a niile ga-enye ohere ma ọ bụrụ na anyị gaa ya n'aka nke ọzọ mgbe echiche nke a bịara gịnị ka anyị ga-eme mgbe anyị achọwọ onye anyị ga-esi biko duga anyị ebe dị otu a lee otu ọ dịrị m o ji m n'olu onye ahụ asị gị hapụ ọ dị ebe m ga-akpọ gị aga mgbe onye ahụ biliri gị soro ya tutu ị na-amata ihe na-eme itinye n'aka ebe ị kwesịghị itinye aka tutu ị na-aghọta onwe gị iruola ebe na ekwesịkwaghị iru mpụta adịkwaghị mfe ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya ihe ndị a dum ị hụrụ arụ ndị a niile na-emenụ ichere chere na ọ bụ echiche otu abalị mba o ihe a bụ ihe ndị a tụrụ ero ya ya echuo mmadụ ụra abalị otu ụbọchị onye iro agbajuoro gị iko mebilie chọrọ dike gawa mgbe m ruru akpọrọ m gawa ebe e kwesịrị ịkpọ m ịga mgbe ụfọdụ ya adapụta na onye ahụ m gakwuru na-achọ otu ọ ga-eme ụwa nke ya a pụrụ ịkpọrọ m ịga ebe a ga-eru ya bụrụ na ọ bụ mmụnwa bụ onye o ji gaa ịhazi ụzọ nke ya n'ụzọ o na ọ na-ahazi ụzọ ya gị onye mụ na ya na-atụgharị uche amaghị m ma okwu ndị a anyị na-atụgharị n'ụbọchị ndị a ọ na-adaba ọ bụ ihe na-eme ka oke echiche wepụ anyị n'ihe anyị kwesịrị ịbụ mgbe echiche ndị a niile bịara gịnị ka m ga-eme ka ọnọdụ m gbanwee n'ikike nke onwe m na-abụghị jụ Chineke asị apụrụ m itinye aka m n'izu ori ịnanya ihe n'ike apụrụ m ịla ndụ n'iyi n'agbanyeghị ihe ọ ga-alụpụta kama ka m nweta ihe m na-achọ apụrụ m ime arụ dị iche iche ọ bụ onye nụ ya ekwuchi aka na ntị ọ bụ gịnị ka anyị gbanarị ihe ihere anyị etinye onwe anyị n'ihere nke ga akpọrọ anyị ebe anyị na-ele anya ya biko ihe o ji dị mkpa n'ụbọchị taa na anyị ga-akpachapụ anya kwa ire anyị nga bụ n'ọnọdụ dị ka nke anyị na-atụgharị uche n'ime ya ka anyị ghara ime ngwa ngwa ikwu okwu ndị na-ekwesịghị ekwesị n'ihi na mgbe echiche ndị a gbajuru n'obi anyị ọ dị ụdị okwu anyị ga-ekwu ya ghọrọ anyị okoro ọ bụ ya ka a na-ekwu okwu ya biko ka anyị lebatụ anya n'akwụkwọ Matiu isi iri na abụọ amaokwu nke iri atọ na anọ achọrọ m iwepụta ahịrịokwu ikpeazụ a m kwuru n'ụzọ ọ ga-edo anya karịa akwụkwọ Matiu isi iri na abụọ amaokwu nke iri atọ na anọ ọ sị ụmụ nke ajọ ala unu ga-esi anya pụọ ikwu ezi ihe ebe unu bụ ajọ mmadụ n'ihi na ọnụ site n'ihe nke obi nwebigara oke na-ekwu okwu gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị ahụ nke na-agbaju n'obi anyị na-akpali okwu ụfọdụ nke anyị na-ekwu pụrụ itinye mụ na gị na nsogbu ka ị na-enwe m isiokwu ndị a ana m arịọ ikike nke mmụọ nsọ ka o mee ka ihe ndị a doo anya karịa n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewem chi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche isi jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị jehova obi gị niile tụkwasị jehova obi gị niile adaberekwala na nghọta gị kwadebere na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya ya onwe ya ga-emekwa okporo ụzọ gị niile sie ezie ụzọ gị niile sozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme mara gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya

I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Ka anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ụmụ chineke eji m aha onye nwe jizọs na-ekele unu ọzọ taa isiokwu anyị nwere n'ụbọchị kịta na-asị ihe mmụta site na Naomi na Rut ihe mmụta site na Naomi na Rut ihe ọgụgụ anyị sitere akwụkwọ Rut ise mbụ amaokwu na isii ruo na iri na asaa Rut wee sị arịọla m ịrapụ gị ka m ghara isi n'iso gị laghachi ebe ị na-eche ka m ga-eche ebe na-anọ ọnọdụ ọbara ka m ga-anọ ọnọdụ ọbara ndị gị ga-abụ ndị m chineke gị ga-abụkwa chineke m ebe ị nwụrụ ka m ga-anwụ ọ bụkwa n'ebe ahụ ka a ga-eli m chineke mee m otu a meekwa m ihe ọzọ ma ọ bụrụ na ọ bụghị ọnwụ ga-ekewa mụ na gị naomi dịka akwụkwọ nsọ kwuru bụ nwaanyị fụrụla aka ojuju ma lọ laa aka efu o tụfuru ihe niile tụfuo olileanya di ya anọọla obodo mua nwa ụmụ ya abụọ ndị ikom malon na chilon anọọla obodo mua nwụọ aha ahụ bụ naomi fọtara ihe ụtọ naomi agbanwe aha malite zamara kebe ihe ilu rut mere ezi mkpebi iso nne di ya ịlọta n'obodo betuhem nke juda nwanne m ghọta la ihe ịma mgba dị iche iche na mgbanwe aha gị dị n'ime ndụ ọ dị mkpa ka anyị mụta ịnagide ma biekwa obi nke gị nye Chineke otutu n'ime ọnọdụ ọbụla ọ bụrụ gị nwa la ọnọdụ a dabara na omi dabara ị ga-ahapụ Chineke ma gbakwute ya azụ ka ị ga-arapara narị ya ka anyị mụta nwe site na omi. Rut n'aka ka ọzọ kpebiri iso nne di ya laghachi n'obodo ka aka nke bụ Betlehem ọ sị aga m aga ebe ọbụla ya na-aga aga m anọ ọnọdụ abalị ebe ọbụla ya na-anọ ọnọdụ abalị ndị gị ga-abụ ndị m Chineke gị ga-abụ Chineke ebe ọnwụ ka m ga-anwụ ọ bụkwa ebe a ka a ga-eli m ka Chineke mee m ihe ọjọọ mekwa m ihe ọzọ otu a ma ọ bụrụ na ọ bụghị na anọ ọnwụ ga-ekewa mụ na gị nye ụmụ agbọghọbịa n'etiti anyị ndị lụọla di ị na-etinye onwe n'ọdịnihu na ọganihu nke ezinụlọ ebe e lụrụ di ka ị bụ onye nkewa na onye nsogbu ịhụrụ nne dịghịla anya ịhụrụ ndị ezinụlọ dịghịla anya ka ị bụ onye ji obi abụọ lụọ di abụọ na-alụbatara na ezinụlọ nke ndị okwukwe ị nwere chi dị iche ị na-efe nke na-eweta nkewa na ndọke na ezinụlọ dịghị ha ị kwesịrị inye aka wulite ezinụlọ ebe e lụrụ di ọ bụghị gbaghasị agbaghasị chetakwa ihe anya gụrụ la akwụkwọ ilu 14:1 sị na nwaanyị maara izu na-ewu ụlọ ya ma nwaanyị gbagọrọ agbagọ n'uche ji aka ya abụọ akwara ya ana m ekwenye sị la Rut and Naomi bụ ezigbo onye kwere ekwe onye okwukwe fụtara ihe la agwa ọ kpasịrị ezinụlọ ya ọ hụrụ ndị inyom ka ụmụ ya n'anya lagụ a ha bụ ndị obodo mụnwere ọkọchafụwo ọ bụ ezi mmerịkọta kedịla etiti ha mere ka ụmụ agbọghọbịa ahụ kpebie iso omi laghachi nwanne m ka anyị nwee udo ọtụtụ ndị nne di na nwunye ụmụ ha na-ese okwu nkọcha na mmegide a na-adị o kwesịghị n'ezinụlọ nke ndị Chineke ka anyị mụta ihe n'ezi mmerịkọta kedịrịla ezinụlọ Naomi lara uju ka anyị na-eme nke a ọganihu ga-ediri ezinụlọ anyị ga-abịakwara anyị mma n'aha Jizọs onye mgbasa ozi Josiah Anụcha imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere bụ ka chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke n'ime ịhụnanya ya mee ihe nriba ma n'ime ndụ anyị n'aha Jizọs amen ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugowanyi Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo